많은 어는 먹을 a banyere n'omenala ndị Mbaise ya kwa na egwu Abigbo kemgbe m pụtara ụwa ahụ ya Abigbo ka a na-akpọ ya enwebe aha ọzọ ọkwa na ihe a na-eji eji emevọ onye mere ihe ọjọọ n'ime obodo onye na-ezu oshi onye na-agwọ nshi onye na-akpọ nwanna ya onye na-eme arụ niile dị iche iche Abigbo agaghị atụ ụjọ ịfụta n'isi obodo n'ime obodo bịa gụọ egwu maka ya kpọọkwa ya aha na ọwa onye dị ụtọ na-eme ihe dị ụtọ ka o nwee ike kwụsị ya mụ na onwe m bịakwuoro Abigbo agbawala ya agbawa abịa m agbakwana m Abigbo n'afọ 1984 bụ m siri ozi bekee nọ. ọ dịkwa n'ebe nna nna anyị ehi ma ọ nwere ebe e si ihe mgbe di m ahụrụ m ebe a jikwa akụziri ndị mmadụ a ji aga mba ji akụziri ndị mmadụ abụ Abigbo a na-anabata onye ochi onye merụrụ ala onye nsi anyị na-achọ onye na-aṅụ ugofu ogbu mmadụ anyị achọ ya nwa e mewu nwe dị Chineke mma anyị a na-achọ aja ụdị ihu emume mmụ anyị na-eji eme na igbo bifo ọ ga-abata n'otu a a ga-enyocha macha gị mara ma nwere ihe ndị dị otu ahụ ị na-eme bifo anabata gị ọ bụrụ na achọpụta na ị na-eme ihe dị otu a ị gaghị eso n'otu a ma ị nakwana gị eme ya ị gawa onye otu a nọchie ya ike ma o nwere ndị ka e wee biri mgbo ebe ka anyị ndị wee be mfada nha bụ fada gị lirekwu zụọ ụkwụ larị ụtọ ndị azọ abịa igbo nyere mgbacha ya ahụ m isi ike ndị ọgbara ọhụrụ na-abata n'egwu ọwụ na mmasị anaghị aba mmadụ abasị abịa bata n'egwu abịa igbo ọkwa omenala ndị Mbaise nwaafọ Mbaise ọbụla egwu omenala na-amasị ga-abata na ya ndị ntorobịa na-anabata egwu a tụmadị ndị ntorobịa ndị Mbaise ha maara na ọwa egwu ọdịnala ha enwekwana onye ntorobịa nọ na Mbaise na-anaghị agba egwu abịa Igbo olesọ wụ onye na-eme arụ onye na-ezo ezo ka a ghara ịhụ ya ma kwupụta ihe ahụ ọ na-eme ya bụ na ọ gaghị apụta ebe ndị abịa Igbo nọ mana onye ọbụla aka ya dị ọcha na-eme ihe obodo ọ na-achọ ga-abịarịrị ebe a na-akụ egwu abịa Igbo iwu jidere na ụmụ nwaanyị agaghị eso gbaa egwu Amaka maka na ụmụ nwaanyị na-ada emeghachi ihe ebe ụfọdụ ha nọ e nwere ndị ga-abịaru egwu a mmasị nwoke na nwaanyị eburu ha pụọ ihe a na-eme alụghachi esemokwu abata n'otu ahụ e nwere onye nwa ya ga-anọ nga nna ya nọrọ nga ofu n'ime onye otu a kpọrọ nwa ya pụọ n'azụ obi agaghị adị ya mma mgbe ihe dị otu ahụ mewere otu a bịala na mgbaghasa ọbara mgbali elu ji olu ji ọrụ dị ji ọbara mgbali elu emefu nwanyị oge wu ọmụ ngwa west bend yes akwụkwọ ọza gị ọgbasagha aka zara gị ọgbasagha ụkwara na ọrịa ndị ọgbasara unu ọgbasagha ete nke anyị mere nga abụọ ma na ọrịa ego lọgwara anyị onwe ya esesa ezi karịrị ya dịrị nụ mma